igbo mụrụ nze m ọzọ ekene m ịma ife ndị be anyị na-akpọ aja na chi ndị be anyị kwuru okwu si na onye na chi ya dị na mma na ife ike adịghị eme ya ifere adịghị eme ya ịchụ aja dị mkpa na ndụ mmadụ ịchụ aja na-eweta mmepe ndụ mmadụ ọ na-ebunite mmadụ elu ọ na-akwara mmadụ ife ọjọọ ga ije ime ya ọnya ka ị na-afụ ịfụ ndị ji ego fa na-achụ àjà oge niile ọ ka ọ dị n'ụka ịbịa n'ụlọ ụka ịma na onyinye a ị na-enye n'ụlọ ụka bụ àjà ka ị na-achụ ịbịa na onyinye a a na-enwe nke a na-akpọ ofu ụzọ n'ụzọ iri a na-enwe àjà nke a na-akpọ the fruit of womb ndị na-achọ mkpụrụ nke afọ ndị na-achọ ka ife ọma mere fe hmm? mana ka m gwa gị eziokwu ịma ife kpatara ịya abụ ife ndị ajọ mmadụ fa na-achụ aja fa anyị na-enye ndị onwe ka ọha fa na-alụrụ ụmụ nwaanyị isi mkpu nọ fa na-azụ ọtụtụ ndị mmadụ n'akwụkwọ fa anyị enye onyinyo dị iche iche botu n'ụka botu na ọganizeshọn botu n'obodo ịma ya bụ ife ifete ifete na-asị na ndị a na ịmakwa ndị a bụ ajọ mmadụ ivete n'ụlọ ụka ị na-ekpe ekpere ka ụdị ndị dị otu a ka fa nwa fama nwụkwa maka na ndị ọ na-emere ife ọma ga na-ekpere fa ekpere ka ha wee nọọ ndụ ịchụ àjà mara mma ọ bụrụ na ị nụtụbeghị ya ị mara ya bụ ife anyị nwa bụ mmadụ na-achụ àjà n'ụzọ niile dị iche iche mana anyị amaghị na ọ bụ àjà ka anyị na-achụ onwe onye ka mma n'ụwa nyere ya aka onwe onye iyi azụ n'akwụkwọ zụọ ya n'akwụkwọ onwe onye ị ga-apasịrị bọọlụ pasịara ya bọọlụ onwe onye ị ga-akwụnye n'ọkụ kwụnye ya n'ọkụ ịchụ àjà na-ewezugara mmadụ ife mberede maọbụ ife otiti nwere ike ịdakwasị onye ị na-echekwa na o nwere ife ga-eme na ndụ gị isi ha amakwụkwọ nke ife esi wee mee maka na ndị be anyị si na mgbagana ga-ama ọzọ mana emesịa ọzọ ga-anatarịrị hmm? nwanne m nwoke nwanne m nwaanyị ife chọrọ ịgwa gị na ịchụ àjà na chi so anyị maka na onye chi ya na dị na mma na ifere agaghị eme ya ka anyị hapụnata aka n'ịgwọ ọgwụ maka na ife eji agwọ ọgwụ dị iche iche asị na a na-agwọ udu akọ mmiri na a na-agwọ igbo bụ ebuelu gị ite na-ekwe ha amospel ụgwọ ọgwụ dị iche iche bụ na ọ bụrụ na akara aka ha adịghị n'ọgwụ ọ bụrụ na chi gị akwadori gị ọgwụ ma nwa dibịa gwọrọ ya o ma gị nwa gwọrọ ya nwanne m onweghị ife ọ ga-ewepụtara gị ụmụnne m o rugo oge anyị yi gwa onwe anyị nke bụ eziokwu na a na-eburu gị oke ite bụ na chi ga-edere gị na akara aka gị na ịyi akpata ego maka na o ndị pụta n'ụwa akara aka ha bụrụ na ha ga-akpata ego onye ka ọ ga-abụ ha tiezie aka jebu ite ọ na ego ha ga-enweta the next five years fa enweta etadini maka gịnị na ọ dị n'akara aka fa ọ bụrụ na ha kara aka ha adịghị n'ịkpata ego ife ọsọ dibịa gwụọ ife ọsọ dibịa mee nwanne m onye ga-ada ụpịa ị ga-adakwa ụpịa nwanne m bịa chụọ aja ka ụzọ ndụ gị wee mepee ọ gwụsị aka ọha na aka mbụ maazị UC sonye n'ife na-eme na ma YouTube page tie m akara subscribe tụsara m ozi a tụsara m ozi a were aka na ịtụsaa ya were aka ekpe tụsaa ya ọ ga-azọ ọtụtụ ndị be anyị ndụ ekwusi ya m